ihe dịka gị ihe ga-asọbụ bụ papa ka mma n'ọnwụ isi ọsọbụ otu aka ihe ọ dị onye dịka gị ihe ga-asọbụ bụ papa ka mma n'ọnwụ ebe ị nọ dị ndụ n'ụwa ebe ị aga maka ịdịrị obi mma, maka ịdịrị obi mma maka ịdịrị obi ọ bụ otu aka ịdị ọ onye dị ka gị ihe ga maka ịdị ka mma bụ otu onye dị ihe ga-asọ bụ ụmụ papa ịdị ka mma na anwụ let us give him praise ọ bụ otu aka ịdị ihe ọ dị onye dịka gị ihe ga-asọgbu ebo papa ịdị ka mma na onye jụrụ eze Jizọs gịnị ka ọ ga-achụta n'ụwa ewezuga Chineke gịnị ka m ga-abụ n'ụwa e ewezuga Chineke gịnị ka m ga-abụ onye jụrụ Jizọs gịnị ka ọ ga-achụta n'ụwa gịnị ka m ga-abụ ewezụga Jizọs gịnị ka m ga-akọ onye jụrụ Jizọs gịnị ka ọ ga-acheta n'ụwa ihe na-esiri kelee imetala metala jizọs ime enyi no onye ụzọ ya mere mmechi n'ụwa ọjọọ a ị metala jizọs ime enyi n'ụwa chineke ọ gịnị ka m ga-abụ ewezụga jizọs ọ gịnị ka m ga-agụ onye rapụrụ jizọs ọ dịghị ihe ọ gachụta n'ụwa ewezụga chineke ọ gịnị ka m ga-abụ ewezụga jizọs ọ gịnị ka m ga-agụ onye rapụrụ jizọs ọ gịnị ka ọ gachụta n'ụwa rapụrụ Jizọs ọsọ gịnị ka ọ ga-cheta Lord Jesus, you are worthy to be praised. Lord Jesus, you are worthy to be praised. Oh my Lord, you are worthy to be praised. Lord Jesus, you are worthy to be praised. Ancient of days, you are worthy we praise. Amen. Lord Jesus, you are worthy to be praised. Jesus, you are worthy to be praised. onye iro gị kwakọrọ lawa onye mmeri abịawo ịnụ onye mmeri abịawo onye mmeri abịawo na ndụ m ọ bụrụ na Jizọs bata n'ọgbọ ọgụ ekwesịrị ọ ga-abịa ọgụ ọzọ onye na-emere mma bụ ọ sị m gawa atụ n'ụjọ megoro ya dị na aba mma abịawo na ndụ na-abịa mere na Jizọs na-ebulie nna n'ọlụ ekwesị ekwesị nọ n'ọgba aghara gị maka na onye na-eje obodo ọnwụ ya bụ Jizọs bụ onye mmiri abịawo na njem biko kwakọọla nwa onye mmiri abịawo ịnụ onye mmiri abịawo lawazi onye mmiri abịawo na njem ọ dịghị ihe jikọrọ mụ na gị onye mmiri abịawo bịawo but why Nwa Chineke onye ji mma ị na-azụ onye ji Chukwu ji ihe dị mma ị na-alụ ọrụ ugbo onye ji mma ị na oyibo onye ji Chukwu ji ihe dị mma see nkịtị na-abịa dibịa ọ bụghị nwa ọ nwa ọ nwa ma ọlị enyi ya nwanyị kwesịrị ya ka a gaa na chọọchị erute n'ebe ahụ jiri okwukwe Jizọs ga-enye ya nwaanyị wee kunie di ya ọkwa ịma na onye bụla na-achọ nwa oge tinye ukwe n'iwe ya orisa bi n'igwe ọ bụ na dị ike onye ji chukwu